AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka Chineke nyere ma gọzie gị n'ezinụlọ gị n'ụbọchị taa ka anyị na-aga n'iru n'ileba anyị na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu nke anyị na-ahazi bụ nke si ịba uru na okorobịa ịba uru na okorobịa ma ị bụ nwa agbọghọ ma ị bụ nwa okorobịa ma ị bụ nwa agbọghọ nke na-etolite etolite isiokwu nke ụbọchị taa dị gị mkpa n'ihi na nwoke a na-akpọ Joe E. Lowes na-ekwu okwu ya sị ọ bụ naanị otu ugbo ka ị na-abụ okorobịa ma ọ bụrụ na ime ihe ị kwesịrị ime otu ugbo ahụ ezuorola gị naanị otu ugbo ka ị ga-abụ okorobịa ime ihe ị kwesịrị ime otu ugbo ahụ ezuola a na-eme ka anyị mata n'ụbọchị taa si na ihe na-eme mmadụ okorobịa bụ ihe iji ndụ nke okorobịa gị na-eme ihe iji ike dị n'ime gị na-eme ọ bụghị mgbe a mụrụ gị ọ bụghị afọ ole ede ị nwere ike ịdị iri afọ asaa ma ọ bụ iri afọ asatọ ka bụrụ okorobịa ma ile anya n'ụbọchị anyị ndị a gaa hụ na ọ dị ndị na-adị iri afọ abụọ ma ha abụrụla okenye mmadụ nwere ike ileba ya anya dịka onye ihe dị n'ime ya nke a bụ onye ahụ abụrụla agadi nwoke ma ọ bụ agadi nwanyị ịbụkwanụ okorobịa dị n'obi ihe dị iche na ụdị ndị okorobịa anyị na-eleba anya n'ime ha n'ụbọchị taa bụ ndị ahụ ji ndụ nke okorobịa ha mee ihe a na-ahụ anya na ndị nke ọzọ a biri ndụ laa ndụ nke okorobịa ha n'iyi bụ otu mmadụ abụọ dị iche si wee na-aghọta ihe a kpọrọ ndụ ọtụtụ n'ime anyị alawo ike nke okorobịa ha n'iyi mgbe ha ka bụ nwata n'ihi ụdị nhọrọ nke ibi ndụ nke na-abaghị n'ihe ma ọtụtụ n'ime anyị bụ ndị weworo ike nke okorobịa anyị nye n'ịṅụ ihe dị iche iche nke na-emekọta ụvụrụ anyị na ịṅụ ahịhịa ọ bụla nke bịara n'ụzọ ha ụfọdụ n'ime anyị aghọwokwa ndị si ike akwụkwọ agwụla anyị anyị a na-aga ụlọ akwụkwọ ọzọ ọ bụghị naanị ndị gụrụ akwụkwọ na-eriju afọ ọ dị ọtụtụ ụzọ a na-esi akpata ego mgbe mmadụ na-ekwu okwu n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche onye ahụ ọ dịghị ka ọ ghọtara na ọ bụ okorobịa na ọ dị ihe a na-ele anya iji ike nke okorobịa ya ịlụpụta ma n'ụbọchị taa amaghị m n'ụzọ mmadụ abụọ ndị a ebe gị onwe gị dabere kama otu ihe gaghị jide aka bụ ọ bụrụ na i ike wulite onwe gị elu i ike tụgharịa echiche gị ọ dịghị mgbe ụwa ga-ewe gị n'ihe ọ bụla ọ dịghị uru nke ịbara nye ụwa ọ dịghị uru ịbara nye ezinụlọ gị ọ dịghị uru ịbara nye ọbụna onye ahụ nke kere gị webata gị n'ụwa nke a n'ihi na ihe ụwa anaghị eji anya ọma ahụ ndị dị otu a ndị tụfuworo ikike nke ha kwesịrị iji mee ihe mgbe ha dị na nwata mgbe ahụ ahụ ha na-ata mmiri ụwa anaghị eji anya ọma ahụ ha mgbe ọ ga-atụtụlite gị ọ ga-echụ gị ọnụ n'ala ga-echewe ma ụwa nke gị ọ dị iche na ụwa nke ndị ọzọ lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ị nweghị ike inwe nhuku nye ndụ nke gị maọbụ nye ndụ nke onye ọbụla mgbe ị na-eme ihe na-ezighị ezi ọ dịghị ụzọ ọbụla nke a na-asị na ọ bụ ụzọ ọma nke a na-esi eme ihe nke na-ezighị ezi maọbụ eme ihe ọjọọ ihe ọjọọ enweghị ụzọ ọma gbanwee ndụ gị n'ụbọchị taa gbanwee akparamagwa gị gbanwee echiche gị a na-asịkwanụ na ihe a bụ ndụ onye a ma ọ bụ agwa onye a mgbe onye ahụ mere otu ihe ahụ mbụ mee ya abụọ na-eme ya na-aga n'iru ya ghọọ ndụ ya ọ bụkwanụ ụdị ndụ a na-ekwu okwu ya bụ ihe na-ekpebi akparamagwa gị ọ bụrụ na ị họrọ ịgbanwe n'ụbọchị taa ohere ka dịrị gị gị onye mụ na ya na-atụgharị uche inweta ihe nke ndụ pụrụ inye gị ị pụrụ ibi ndụ nke mejupụtara na olileanya ugbu a bụ oge ị kapụrụ ịhụ ndị ga-enwe mmasị n'ime gị inyere gị aka iguzo etufula ndụ gị alala ndụ gị n'iyi ekwela ka ndụ gị nke ị kwesịrị iji mee ihe ghọrọ gị okoro wetara nne na nna mụrụ gị obi ilu na ibe mma kwara mee ka ọgbọ nke a gị n'ime ha bụrụ nke na-adịghị uru ọ bụla ha ritere n'aka gị gị onye mụ na ya na-atụgharị uche ekwela ka ndụ gị bụrụ ihe ga na-ahazi gị kama mụọ otu ị ga-esi wee leba anya n'ime ndụ gị ma were ndụ gị mee ihe nke kwesịrị ekwesị ihe nke ga-ewuli gị elu ihe nke ga-eme onye ọ bụla na-ele gị anya ya marasị ee n'ịbụ mmadụ oge dịrị ihe ọbụla ihe ọbụla ị na-emeghị n'oge ya n'ezie aghọm na-eso ya ọ bụ ya bụ ihe o ji dị mkpa n'ụbọchị taa ka anyị ghara ịtụfu ikike nke okorobịa anyị ka anyị were ikike nke okorobịa anyị chọọ Chineke were ikike nke okorobịa anyị mee ezi ihe were ikike nke okorobịa anyị chee ezigbo uche were ike nke okorobịa anyị legharịa anya gburugburu mata ebe anyị kwesịrị ibuli ndị mmadụ elu mata ndị kwesịrị inye aka iwelite anyị onwe anyị ka ndụ anyị wee bụrụ nke ahaziri ahazi mgbe ị na-eme nke a gị onye mụ na ya na-atụgharị uche ka onye nwe m gọzie gị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 3637224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot arnigiria at yahoo dot com maọbụ arnigiria at gmail dot com at gmail dot ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị na-ege ntị ndewonụ eji m aha chineke na-ekele mmadụ niile na-asị ka onye nwanyị nọnyere m gị n'aha jizọs anyị ngaje ileba anya n'akwụkwọ nsọ mgbe anyị ga-emepe n'akwụkwọ oziọma jọn isi ise amaokwu nke ise ga-eruo na nke asatọ ọ na-asị otu a ma otu nwoke nọ n'ebe ahụ onye nọrị ọrụ arọ na iri na asatọ na nrịrịa ya mgbe jizọs hụrụ onye a ka ọ na-edina ebe ọ makwara na ọ na-arịa ogologo oge n'ọnọdụ ya ọ sị ya ị na-achọ ka emee ka arụ gị dị mma amokwu nke asaa na-asị otu a onye ahụ arụ ya na-adịghị ike zara ya sị onye nwe anyị enweghị mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke a mgbe ọbụla a kpasuru mmiri mgbe mụ onwe m nọ na-abịa onye ọzọ eburu m ụzọ rịda nke asatọ na sị jizọs sị ya bilie chịrị ute gị jegharịa isiokwu m n'oge awa sị, ị ga-aṅụrị ọṅụ ọzọ ị ga-aṅụrị ọṅụ ọzọ onye nwe anyị ana m arịọ ka ị merụọ onwe aha n'okwu a na ihe ọgụgụ a nke a gụrụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ọtụtụ mmadụ n'ụbọchị taa ma ị na-agagharị ma ọ bụ na-ele anya na akwụkwọ nke mgbasa ozi anyị ga-ịhụ na ọtụtụ mmadụ nọ n'akwa akwa n'ihi ndị ha hụrụ n'anya akwa n'ihi ihe ha ji na-agwọ achịcha a na-aga ka ọma ọtụtụ mmadụ na-ebe akwa n'ihi enweghị nwa ọtụtụ mmadụ na-ebe akwa n'ihi ọrịa ma n'ụbọchị taa ka ị na n'olu m ana m ekwe gị nkwa n'aha jizọs kraịst na ega aṅụrị ọṅụ ọzọ ile anya n'ụbọchị taa anyị nga ịhụ sị elu ọtụtụ mmadụ echeela sị ọnọdụ m nwere ike dị mma ma ana m ekwe gị nkwa sị ee ọnọdụ gị ga-adị mma ma ọ bụrụ na ị kwere na onye nwe anyị ibeela anya na anyị ihe ọgụgụ nke akwụkwọ nsọ n'agbanyeghị akwụkwọ nsọ nyere anyị okwu ma ọ bụ akụkọ bụ ndebe nga igwetara anyị olileanya achọrọ m ime ka ị marasị n'ebe anyị m gwere ihe ọgụ nke akwụkwọ nsọ na-ewere otu nwoke onye na-anọla n'ọrịa ọtụtụ afọ kasị n'ọbụ arọ na iri na asatọ ile anya nwoke na-enwe onye enyemaka ma ọtụtụ anyị n'ụbọchị taa nọ na-enwe onye enyemaka agbanyela ahụ adịghị anyị nsogbu ụfọdụ ahụ ndịwe ike ma enweghị onye enyemaka ụfọdụ mbụ ndị ahụ adịghị ike ma enweghị onye enyemaka dịka nwoke na la na enwe onye enyemaka ma jizọs kraịst mgbe ọ bịakwutere n'ime ya ọ hụrụ sila ọ bụ nwaoko akụkụ ahịa la adịghị mma onye na-anọọlala ọrịa n'ụbọchị taa chọrọ m ime ka ị mara ụzọ ihe atọ ka ị nwere ike ịchọta onwe gaa mara na ịbụ onye na-ezughị oke n'ihi na ịbịa ya na-achọ nwa ị ga-ahụsị na ịbụ onye na-ezughị oke mana ezinụlọ mala amaala ma ọ bụ obodo ị chọtara onwe gị n'ime ya achọrọ m ime ka ị mara na-adị otu nwaanyị onye ọnụ ọtụtụ afọ wee ngara n'azụ ma mgbe ọ tụkwasịrị chineke obi anyị hụrụ si na ọ ṅụrịrị ọṅụ ọzọ onye na-eji akpọ hana na mbụ nwaanyị nnọnụ ha na-agara ya ka ọma ma mgbe ọ chọrọ ịmụ nwa ma nwa bịara ma chineke anyị mere ka anyị mara si n'ekpotomazụ na ha na-aṅụrịrị ọṅụ akwụkwọ nsọ na-eme ka anyị mara na akwụkwọ samuel nke mbụ isi mbụ amaokwu nke iri na asaa anyị hụrụ sị na ha na mkpere ekpere ebe ahụ na-asị ha na wee kpee ekpere nta ma chineke wee nyeghachi ya ka ha rabụ ihe niile ọ rịara akwụkwọ samuel nke mbụ isi abụọ amaokwu nke mbụ na nke abụọ anyị hụrụ si na ha na nọra na-ebe akwa na ọnụ niile mkwuru njọ n'elu isi ha na nga bịara bịa ṅụrịa ọṅụ n'ihi na chineke nzara ya ekpere mmadụ na-arịọ ka chineke nzara ha na-ekpere nza ekpere n'ọnọdụ ka enweghị nwa n'aha jizọs ụfọ ndị ihe ọzọ ị nwere ike ile anya ilecha anya gị akọta na oke mbụ ihe iji na-azụ ahịa ọtụtụ mmadụ agba ala mbọ ịhụ na ha mbụ onye nguzosiri ike rijuo afọ ma ihe dum ha na-eme a na aga ka ọma achọrọ m ịkpọrọ akọla uche gị gaa n'akwụkwọ Luk isi nse ego na amaokwu nke mbụ bịawa onye na-eji akpọ Simon Peter onye mbụ ọkachamara n'igbu azụ ma mgbe ọ nọ n'abalị dum na-egbu azụ ma adịghị nke o gbutara ma mgbe jizọs kraịst m batara n'ọnọdụ ya ọ sị ya ma ọ n'aka ma ọ wụnye net maọbụ ihe ọ na-eji egbu azụ lọgụ inwe ike igbute azụ n'okwukwe okwukwe simon pete wụnyere na ngwa ngwa anyị hụrụ sị na azụ njuru na ihe ọ na-eji egbu azụ ya enweghị ike kpọọ ndị ọzọ ka ha bịa nyere ya aka ọ bụrụ na ha iji na-azụ ahịa adịghị ga ka ọma n'ụbọchị taa ana m arịọ ka ị kọrọ na okwukwere ga-aṅụrị ọṅụ ọzọ ka ị gaje ịwụnye ihe iji na-azụ ahịa onye nwe anyị ngaji ime ka ịnweta ihe a na-enweta n'ahịa ị gaghị abụ onye nga ịrịọ nri kama ị ga-aga ebe onye nga ide eriju afọ n'ụbọchị taa n'aha jizọs nke atọ mbụ adịghị ike onye na-adịghị ike ezufukwa oke nrịrị njụrụ ebe dum ma nwoke na anyị ndị ile anya enwe onye enyemaka ndewe nwere onye enyemaka nda abụ oge nduwe abịa daba na mmiri gwarụọ mmiri n'ihi enwe onye inye aka dị onye nga etụba nwoke n'ala nọ n'ọdọ mmiri besaida ọtụtụ afọ na mmiri ma mgbe jizọs m bịatụrụ jizọs kraịst njụrụ ya sị kedu ihe mbụ ihe mbụ mkpa gị ma jizọs kraịst maala ihe mbụ mkpa nwaokona ma na mmalị ntịrịda asị na ya enwe onye enyemaka ị nọọla ọnọdụ gị asị n'ihi na inwe onye enyemaka na nke gị agwụla n'ụbọchị taa ajọ m ka e ọṅụ na jizọs kraịst nọ nso inyere ha aka jizọs mbụ onye enyemaka ị kwesịrị inwe ọnọdụ gị ezuo oke n'ihi na ala ngwa ngwa na amaokwu nke asatọ na akwụkwọ jọn isi ise jizọs kraịst mere ngwa esi nwoke a mobilie ma jiri ute ya jegharịa n'ụbọchị taa ana m arịọ ka ị na-anụ okwu ndị a agasigodre na-esi n'olileanya agwụla agasigodre na olileanya dịkwa n'ebe na-azụ ahịa agasigodre na mmadụ akọọla gị ọnụ n'ụbọchị taa ṅụrịa ọṅụ n'ihi na ọnụ ndị a mmadụ nkọrọ gị ngaji dị mma n'ihi na ọtụtụ mmadụ ekwefu na nwoke na nga ebe onye m ga-enweta ọgwụgwọ nsọ ma mgbe jizọs m batara ọgwụgwọ nsọ nsochiri ya azụ n'ụbọchị taa ọnụ niile nsị na ọ adịrị gị na mma n'ụbọchị taa ana m eji aha jizọs na-eme ka ị mata na ọ ga-adịrị gị na mma n'ụbọchị taa kọrọ na okwukwe n'ihi na chineke anyị nọ ya ọ sị na ị ga-aṅụrị ọṅụ n'ihi nke a abụ anyị na-eji agụ nsị chukwu hụrekwe na-edara ya n'obi chineke hụrụ onwe n'anya dịka nwoke na nna ụlọ ọdọ mmiri besaida ọtụtụ afọ nnọ na-agụ abụ na-ekele chineke sịla ọhụrụ ya n'anya gị onwe gị ngakwa ịbụ abụ ọhụụ kọrọ n'okwukwe na chineke anyị onye ngwọrọ nwa okorobịa ọrịa ngaji ịnọnyere gị ọnọdụ niile mee ka e ṅụrị ọṅụ ọzọ n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen chineke anyị meela dịkwa ndewe nnọnụ ọnọdụ wee la agbanweela ndị ndị si ruo ole mgbe ka ọnọdụ anyị ga-adị mma n'ụbọchị taa n'aha gị jizọs mee ka ọnọdụ ha ndị mma ka ha nwee ike ṅụrị akwa ọṅụ ọzọ ma hụ nzọpụta gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ezinwa chineke ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi alaribe chiwendu godwin onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na na 0706 363 7224, 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo